ndewonụ ndị be anyị daalụnụ taa anyị na-ewetala unu okwu ezinụlọ o nwee nwanne anyị nwaanyị bi na Port Harcourt o wetara okwu ezinụlọ ya ọ sị na ihe akaliki ya ọ bụ ya ka o ji weta ya ebe a ka etinye ya ọnụ maka na mm, ọ sị na ihe karịa kwupụtabezie na otego ọ bịachibe ọ sị na ọ nụrụ di ya di ya bụ nwa amadi na ọ fụkwara ya n'anya and o ka eme ọ na emekwa ya ọfụma ọ si ka okwukwe nke bụ eziokwu ọ na-eme ya ọfụma na-enye ụmụ ihe nya o ji edezi arụ enyeli ndụ aka ọ na ọ na-emetekwa ndị befa mma maka ọ bụ aka ji akụ ọ bụ onye ji ego achụ ego o sikwa na anya luliana na o afọ ya egwu egwu na ọma isi nri ọfụma na ọ na-abịa dịkwara gị ya gaa na-esi nri osiche nri osi ya nwunye m bịa lie nwunye ya bịa na eri mana o nwere ihe na-abụ ọ na-eme na-ewutie na-ewu ya iwe nke mbụ ọ na-esu ya ka ose nke nke abụọ na ọ na-elu inyi o nwekwazi nke atọ bụ ihe na-esezikwa okwu nke atọ ya bụ ọ si na-anụkwa anya na anụli ya na afọ na abụọ gara aga ndị ọmụrụ nwa n'oge ọ nọrọ afọ na abụọ wee mụọ nwa ọ mụbere nwa ọ dị ime kịta ọ dị ime kịta ya bụ ihe na-ese okwu wee bụrụ ọ sị na di ya na-abụ ọbịa ka ya na ya dinie unu ga-egekwe ntị em onye ọbụla ga-ekwu okwu dị mma n'ihe a kwuo ọbụlụ gị maka na onye kefie ọbịala ya anyị nọ n'igbo klas kọt anyị na-achọ ọdịmma ndị igbo anyị chọọ ka ọ dịrị ndị igbo na mma maka onye ga-eme ụdị ya ka ọ kwụsị ka ọ ghara imeziga n'iru maka na anyị si na ụwa bụ kọleji anyị ga na-amụta ihe kwa mbọsị ada amachi ihe niile ncha o nwee ndị na-asọ anya na-ama ntinye ọnụ n'ụdị ya mana ọ dịcha mma okwu dị mma ka ọ sikwuo onye maka asọkata anya ama nsọzi anya o nwee ụdị anya ị ga na-asọ na-asọ na-asọ ịma ikwuzi mm, ihe onye ahụ na-eme na-aga ochie na ọ na-eme ihe dị mma ịma na ụfọdụ onye na-emekwa n'ihe ụfọdụ ọ dị ama na ọ dị njọ ọntili igwe ya na ọ dị njọ o wee malụ na ọ dị njọ ya bụ anyị ga na-akpọ ụmụ ihe afọ ebe a anyị ga-eji inu anyị ga na-eji ma inu wee na-akpọ ihe afa ụmụ ihe anyị ga na-akpọ afọ ebe a anyị ga na-akpọ ya afa wee were ugwu na-akwanyeli ya anya ama mkpọ ihe afatija ọnwụ ihe ga na-eme ị na-eke otu okwu wee na-ekwu ụka bụ ilu akpaala okwu ị na-ekwu ya a sị na onye nwere uche aghọtago mana anyị ama njekwubezie nye tija ka ụfọdụ si ekwu ya mana okwu dị mma ka ọ sikwuo onye maka o metụtara onye ọbụla anyị ga na-eji akpa ala okwu ma ilu maka ụfọdụ ụmụaka nọ na fesbuk a ya bụ onye amụ na-amụ onye ama n'ọsọ onye agba n'ọsọ onye asị na mbụ ihe nka maka ọ dị mma ka osikwu onye o nwere na ezinụlọ ọ na-emecha na onye bupute nke anyị kwuo onye kịta nwaanyị ebutego okwu nke ya bụ anyị kwuba okwu nwaanyị bute kebe ikpe dị na ya ụmụ nwoke anyị ga-achọ ka unu na-etinye ya ọnụ maka ụfọdụ anyị na-abụ ee nwaanyị weta okwu di abịa na-ekwu ebe a amara m ọ dịka unu ọmasịchara unu onye ikpe masị mụ ya ikpe ọ bụ nwoke ọ bụ nwaanyị unu ga-amụ ya ikpe ọ bụgodị na nwoke ibe unu ka ikpe ma ụmụ nwoke anyị achọ ka unu tinye okwu ọnụ maka na ụmụ nwaanyị ebugolu bịa mgbe gara aga ọ bụ so unu bụ ụmụ nwoke na-eweta okwu ụmụ nwaanyị na-eweta okwu ụmụ nwaanyị andị eweta okwu ụmụ nwaanyị wee kwuo onye ebe a ụmụ nwoke na-abịa na-etinye ọnụ na-etinye ọnụ na-etinye ọnụ ma ewetazi okwu ụmụ nwoke unu amịkwa a sịkwa na nkịtị bụ aghụghọ nya bụ anyị achọrọ ka a na-aghọ aghụghọ ebe a anyị chọọ ka a na-ekwu okwu okwu dị mma ka ọ onye ee ka ka onye na-eme n'isepụ bunete aka o wee sị na nọọnụcha anya fe nwere nwa e, ejizikwulu nwa aki ọnụ o nwere nwaanyị ibie kọli ọnụ si ya ọ bụ ajọ mmadụ gị aka nwa ejiri ee akwa nwa ejiri ebe na be gị ọkwa sọsọ afọ na abụọ nkịtị saa afọ na abụọ o tebere aka akọbago ọnụ o nwee ihe adịrọ mma ka ọsi kọọ mmadụ ejiri ike ọnụ e, onye nwere nwa akụ ya ọnụ ọ si na nwaanyị ibi akọ gị ọnụ ka m gwa unu ejiri nwa akọ mmadụ ọnụ maka ọ bụrụ gị bụ chukwu na-enye nwa onwe ihe adịrọ mma ka ọsi weli kọọ mmadụ ọ sị na onwe ihe na-esere ya na onye ahụ aka ekwubere okwu nwa ma ọ bụ ihe ọbụla ọ bụrụ ụzọ kọgodi enye o wee bebe akwa bechie akwa wee jekọsali chukwu ọ sị na ọ fịara arụ chukwu wee nye nwa o nyere ọ sị na die ee kemgbe fajikwe nụọ di na nwunye na di ya na e kwa abanye osu onye ka ose na ọ nara eji nwayọọ wee na-eme ndine nke ahụ na ọ na-emie nke kakpi kakpi kakpi kakpi nya ọ gwagokwu ya ya ọnya biko ya jiri nwayọọ ọ nara eji nwayọọ ha osi ya ka ekwene nya ụfọdụ ọ na-ewepụ ya aka na-ewepụ ya aka na ụfọdụ ọ na-agwakwana ya na na-ene owele aka ya na-emetụ ebe m na-adị ya mma owele ya bụ owele aka di ya na-emetụ ebe na-adị ya mma ya metụbe ma di ya na-abụ eme oje na-eje na nke na-adị ya mma ife ọ na fana bụ ihe na-adị onye mma bụrụ ihe na-adị onye mma ihe na-adị onye mma bụrụ ihe ya bụ a ga-akpa ya akpa erichie compromise maka na ọ bụ ihe na-ese okwu ọ dị mma ka udo dị na n'ezinụlọ onye ịfụrụ n'anya ọ sị na ihe a dịrị ya mma ị ga-asị ya o kedu nke na-adịghị ngwa e, kama eke enye eke kama eke enye eke ịma nzọkọrọ ihe niile gbagachie mba na ọ bụ nke na-adị ya mma ka ọ na-eme nke na-adịzi nyanwa mma ọ dị emezi nke ahụ unu ga na-eri fesi onye ọ bụ unu ya espeshali nwunye unu ọ bụrụ oyi ọ bụrụ oyi inwe ike na-eme ka o si sọ gị ịmaga a na-akpụ ya rọf ịmaga ị o nwekwaghị ndị nwunye chọkwaghị nke rọf ahụ dịcha ọnya ọ dị mma unu na-abọcha ọnya ọ dị mma unu bụrụ onwe unu tụọ n'ala ịmago kpodo isi n'ala ịmago nyaghalị anya ka ka rọf injin ehe ọ dịkwa mma ma unu na-agbọcha ọnya ma ofu onye achọrọ ya unu ga-emezi ọdị nọmal ọdị modret ehe onwe ike ofu onye achọ ọnya nke nke anwụ na-eme kakpikakpi ebe niile ịmago na-eme ka onye ara ịghọtago ehe ọ bụrụ na ofu onye chọrọ ya ụnyaahụ ofu onye nke ọzọ achọrọ ya ịma ndị na-eme ya maka ọ dịrị ya mma ọ sị na ọ na-eme enye na-akwa ka ọ ga na-ebe akwa ka ọ ga na-ebe na-eti na-ayọ na-eti na-ayọ ma ọ dị ege ntị ọ dị ege ege ka ebe n'ihe ijire ga na-ege ntị ihe nwa anaghị gị uche nalị gị anya nalị gị ihe ịma bụ na ị na-eme nke dị gị mma ha ọ dịkwa egwu ndị be anyị ọ sịkwa na ọ na-abịa e, ọbịa doli ya nri nwa ya doli ya na nri nwa ya dogharị anya donya tịkpa donya tịkpa donya tịkpa hei chai ọ na-eti na-esechapụ ya aka nya ụfọdụ kwa oweli aka ya na-eme na-egosi esain ka o si ga emi ọ chọọ dị ime ime nke ahụ ọra doli atịkpa doli atịkpa doli atikpa hei na ọba a na-abụchi jibe ụjọ a na-atụ ya egwu a na-atụ ya ọ na-ekpe ekpere na-eme n'afa nna si emekwana si emene nkịta na ọ bụ ya na-agwụchakwu ya ike ụfọdụ ọgbọ ọsọ jebe na abalị ọ mara ma ọnya ka ejiri enwekwu nwa nwa n'oge ọ mara kịta nwa abịago nwa bịakwa ọ ka na-akọntinu ukwe na-emekwa ụdị ihe ahụ o kwụsị akwa ọ na-asị ya na nwa abịago nwa nọ n'ime aka mụrụ nwa ahụ ọ ka na-emekwe ka ọ na-eme ma nwaanyị a achọ ozi si na nwa ga-apụ na nwa ga-apụzi ndị nwa pụọ asịkwazi anya na ọnya bụ nwaanyị aga n'ọnya ka o si n'aka ifugie abịakwa kọbapụ ya ọnụ ada akọkwa nwoke ọnụ ada asịkwa na o si nwoke n'aka ọ bụkwa nwaanyị ka a na-asị na o si n'aka ihe ọbụla ga rọngụ according omenala anyị a na-ebukweli ebo nwanyị ma ọ bụ ya ma ọ bụrụ ya asị na ọnya odo onwe ụmụ nwaanyị ụfọdụ na-emekwe ehe mana omenala anyị bụ nwoke bụ spirio nwoke bụ onye isi ọ ga-ekweta a sị na ọ biya agba ọrụ nwoke adị njọ ee eh, omenala anyị ịfụrụ ọkịta nwaanyị na-azọzi onwe ya maka ọdịgị ime ọ dịghị ime ka ọ nwụọrụ nwoke nwa mụkwanụ onwe ya nwa maka ụfọdụ na-asị na ọ bụ nwaanyị anwe nwa kịta nwaanyị e nwere nwa ọ bụ ya na-asọfapụ ya ọ na-azọzi na-asịpụ ya oke ebe a ime ya jikwere ya nwayọọ o mee takwụpụkwe nwa dị n'afọ mana ukwu ikpe anụ amadụ ihe tinyere nwoke a na ụdị ọnọdụ ahụ ya bụ ọ ụfọdụ ụlọ dakwasị ya n'afọ direct onu ya bụ onye dị ime a na-eme ndine ndị be anyị anaghị adakwasị n'afọ direct anaghị adakwasị o nwezi ụzọ esi eme ya ọ na-abụ emekwe ime ka ị gbakụtara azụ osi na azụ onye ime ka ị gbakụtara ya azụ ehe ihe na-abịa n'afọ ligo kwesị na-epresi nwa na-azụ ya ọkpa hei biko mana mana mana mana kwa imekwenye ọzọ nwaanyị sịrị na o meketekwa na ọ ga-akpakwalụ ngwongwo ya na ihe akali gị

oke strong tini maka na ọ da ụra agbụ ya shishi shishi shi ebe niile ifuro na o nwee ka ọ ọ na-agwakwa ya ọ na-eme ka ọ na-eme maka gị na ụda anwụnwa arụ ifugi ndị o sikwa na ọzọkwa bụ na ọda analị nsusu ọda analị nsusu ọsịa ka analị nsusu ọda analị nsusu ihe ọma bụ obịakwara anụ dọlịa na nri nwa dọlịa na nri nwa memememe gwee kụbie anya e kụbie n'anya n'azụ na-eme ka onye ara hei bụ eh, ịmara gị tinye zuo ahụ ọ dịkwa egwu ndị be anyị n'afọ imezikwu n'afọ imezikwu o nwere ka ọ dị ọ dịrọ mma a na-emegodi mgbe ọzọ imenie ma mmadụ dị ime ị ga-atakpofu nwa mmadụ bụ n'afọ igbe ihe egbukwe mmadụ ihe egbu mmadụ ọ dịrọ mma eziokwu dịkwa ka ọsi kwuo onye o ihe ejilie nwayọọ ya bụ ọ bụrụ na nke onye ala na-adịghị mma ọ ga-adị onye ọ na-emekọ gị na ya ị ga-ekezi eke imezie nye moderate mezie nye moderate onwe ndị nke mme oyi oyi nye nwayọọ nwayọọ na-adị mma ehe ọ bụrụ na nke ala ala na-adịghị mma ihe ị ga-emezi bụ unu kezie nye eke mezie nye moderate ọ ya adị mma ka ọ bala onye ukwu bala onye nta ka a ghara imegbu mmadụ nwa mmụọ emegbune nwa mmadụ nwa mmadụ emegbune nwa mmụọ onye ọzọ ọkọkwa bụ na abịasị anya nalị nsusu nalị nsusu ọ daa n'ala nsusu amara nke ọ na-agbala ọsọ ọsịkwa na ya bụ nwaanyị na-atakwa atụ ọfụma dụọcha awụ arụ awụ arụ etekwe ụmụ ihe eme a dị ewu arụ ọ dị alaiki iwu arụ ma ya bụ nke nwaanyị na-abụ ọbịa ọwụchicha arụ mgbe niile sachachacha ebe niile taa atụ ọsịsịa na ihe mee kịta abụna o gotelu ihe a na-ewu kịta eletrik brọsh ya oje gote egotelu nwunye egote nke a sịkwa na nke nwunye ya abịa mebie nwunye bịa welezie nke wee na-atakwa di ya afụzi anya si mba ifuge si mba welie jezo si ya ejizina ọ na-asị aa ka ezi echekwa m na anyị na-abụbụkwa n'ofu ka ezi ị na-asọzi m oyi ka ọ gịnị ee nye ọbịa ibe anyị ihe o gotere nwunye a si nọ nke wutere ọfụ eletrik brọsh ahụ na ọ na-atachapụ ọnụ ụdị ọcha ya bụ ịbịa chajite enye ịbịa gbanye ọ na-asụ nwenwenwe wee na-atachapụ atụ ee kpochie zacha ọ sị na o gotere nwunye gote nke abịazịa nke bịa nke nwunye bịa mebie nwunye jeweli nke wee na-atazikwa atụ di efia si mba si mba anyị ejizikwana ya anyị ejizikwana ya welie jezuo si eme ka o ọzọ nye ejizikwana ya ọ bịa wutekwu ya ọ si na m nwekwa ego na anyị bụ ofu ka ezi onwere na ihe o mee ọ bịa na-ati nkekwa ka ezigbo osiri anali ya nzuzu obuzi ule eze ọ na-echekwa na ya nwee bụrụ ule eze ezie dị ọcha ọ na-ata atụ ọfụma ọ sị na ọ na-atachacha atụ ọfụma welie ihe eji abụcha ọnụ bụcha ọ nwere ihe bụ nsogbu die na nke ahụ nsusu onye ọbụla na-alaikikwa na di ya laikira nke ahụ mana ihe ọ madebe bụ ọ bịara ụdọrọ na nri nwa ụdọrọ ya na nri nwa ụdọ ya ya e, bụ o buru ya nwụba nwụba na-anwụ ya n'ike n'ike na-anwụ ya n'ike n'ike ọ na-afụ ya ọ na-ebezikwa akwa na-asị ya ya ji nwayọọ ya ọ na-eme ihe ọ na-eme ee nwekwara ike okwu onye ekotere ogodo ekoteli nke ọbụla bịakwute gị na-afụchi ya n'anya o nwere ebe akụrụ oghere e, akụrụ aja ngwere anọrọ onwekwe nke ndị bụ shuga na ọ bụ nke ọbụla ịfụrụ ị na-afụchi ya n'anya ka o si kpanye onye isi ọ na-eme ọ bụrụ nke nke ata atụ atara ọ si na o jekwa ewekwere nke ọdịnarị wan manual wee na-eme mana nke na-ewu ewu bụ maka nwa ya maka nwa abụrụ maka nwa apụ ọ bụ ya ka o ji agwụ ya ọ na agbazikwu ọsọ ọ si na ọbịa oje dinele na palọ di ya na-akwụgharị na-akwụgharị na-asị ya bata ụlọ bata ụlọ na ihe ọ na-akpọrọ ya ọ daa batazi ụdị ya bịa na-esesi okwu ọsịa ịchọ ka nje di na akwụnakwụna ịchọ ka na akwụnakwụna nwunye ya si ya nya jee dina na akwụnakwụna ya jere na o nyelie n'obi ọchị ya ya jee dina akwụnakwụna na ọ ya mma maka onye dị ime arụ na-agbakasị arụ na-agbakasị onye dị ime nya arụ na-achị ya ụkwụ arụ na-afịa obere ihe na-afụkwa onye dị ime ụfụ he ana m agwakwa unu wit experience o maka na ọ bụ anyị ma ndị nwere experience anyị gwa unu ihe unu ga-enye na akwụkwọ ọ bụ eziokwu ehe ya bụ onye dị ime ọ na-adụzikwu ka agadi n'anya ma ụmụazị arụ na-afụzikwu ya ofu mana ọ na-adị emeli ebele ọ dị emeli nwa ọ gbanyeji nata chọkwara nwa achọ ọ mara ma onye ameli meli ejiri enwe nwa ọsọ ọmadị amara ya bụ ọ na-esezikwalife okwu ọ na-asị abata ụnọ ya bata ụnọ ọ dịghị kwesịkwa abata ụnọ ha okwu esebekwe okwu esebekokwe osi otu ọka oje dị na-akwụnakwụna nwunye si ya biko na obiọma m jee dị na-akwụnakwụna jee dị na na-ebezikwa akwa si ya jee dị na-akwụnakwụna jee wele ego inwere ego jee welie dị na ọ bụrụ na ego gị gwụrụ agwụ enwere m ike weta nye gị enwere m ike nwere ego nye gị n'ego ego nsevute m welie nye gị iwelie eje ejedina ụka m nwa ihe anyị na-eme nwa m apụọ nwa m apụọ na ọkwa nwa ka m dị hei chimo hei nke a wee na-eme osi ụmụ akwụnakwụna e, okpeluo e, a na-agụli oge ọnụ nke nke na ọ chọrọ nke ọ chọrọ nke ịchọrọ nke gị mana ị chọrọ iji nwayọọ mee nye ị na-emezie ka ka onye ha yatara ha yata ka onye na-achị ịna kịta ị na onye na-achị na ije gote akwụnakwụna ị na-eme ka o si so gị ka imechata echiche tupu ọ naba mana nke a bụ nwunye gị ọ dịkwa ime hmm. ndị be anyị chikwalụ n'ebe o nwere ka ọ dị nwoke be anyị biko jilie nwayọ jilie nwayọ e, adị maka nwa maka nwa ọ bụrụ na eweziga nwa nsị gị mebe n'ọhịa gị nsị gị mebe ị na-emekwa ị na-eche eki filin si mmadụ ị na-eteki filings mmadụ nwaanyị ihe nna-achọ ịgwa gị bụ ekwugo m nke a mmaali si anya jiri nwayọ ọ bụrụ na o jirie nwayọọ ihe ị ga-eme kịta bụ ị ga-eji nwayọ tiche ike jee nọrọ ofu ebe ị rapụli ụlọ ebe ọ na ọ chọrọ ijiri nwayọ rapụli ụlọ jee nọrọ ofu ebe ịmụchazie nwa ikulu nwa natakwa ikulu nwa natakwa ọ bụrụ na ị gbara ọsọ mana ka ijegodi zụọ onwe gị ndụ zụọ nwa ndụ amara ihe na-eme sinsi unu amụrụ nwa kịta a na-amụkwa nwa ọ na-emekwa ihe ọ na-eme ama na ọ bụ ọ na-emeteche n'ihe ndị ọzọ niile ọ dị mma nke awụrụ arụ ọ na-ekwu maka ya wuo onye arụ kpụrụ ya baa na betrum kwa anya mmiri were ogbochie nye kwa anya mmiri gbabịa mmiri ya ji arụ nwaanyị wụba arụ ma nwoke awụ na arụ gbaba pefum gbaba strọng pefum onye dịkwa ime ndị kwukwugha arụ ịfụ ọkịta ọ gị ga-awụzi onye dị ime ka ọ gị ịgha arapụgodi nie ka ọ mụchaa nwa ọ dịkwa na egwu ndị be anyị onye a ka esi eme onwe ndị ndị ada akwanyekwela ihe ugwu obere nwa ebukwe n'afọ e, a na-eme ya na nwayọọ a na-eme ya na nwayọọ ọbịa gbapụta gị azụ ime enye na nwayọọ ọkalie onye gokwa oge ahed gị jekwuru ndị akwụnakwụna gị jekwuruva o si na ọ chọkwalia ka ijekwuruva na omin kwelie na omin lie ụdị ihe ị na-eme na n'ime ọ dị ọbịa na-agbazi pefum ahụkwa ọ na-agbazikwa ihe ọ na-esie mụọ ọ na-esie mụọ ọ bụ ọ bụ pefum bụ arụ ị ga-awụ ọ bụ pefum bụ arụ ị ga-awụ ọ bụ ifu ndị a na-agba oke pefum eh, fada adịkwa ọcha ị ga-agbanụ mmanya pefum ịgba obele ihe niile dị mma n'okere ahụ ifuru onye na-agbụ ya nke shi shi shi ịgba n'ọwụrụ arụ ọwụrụ arụ nwa arụ bugodi isi tupu ịgba anya ịgba obele ịgba obele ime enye nwa shishi ọ bụrụ nke anyị ọgwụ one ka m furu kwuo ekegokwe m ikpe a anyị nọ n'igbo klas kọt ekego m nwaanyị ibe m o kwere nke nke pefum ihe ọ na-emezikwu onezi ka a ya ịtọ ofu bụ ịsụ gị ka ose ị ga-ejili ya nwayọọ maka na igotere egote ọ bụrụ akwụnakwụna nke abụọ bụ ihe ị ga-eme bụ jee wuo arụ rapụ oke pefum welu iwuchicha arụ welu pefum gbaa o kwupụkwelu gị na ị na-eme mma ịbụ aka ji akụ ị na-akpata ego ị na-enyekwu ya na-enyekwu ma ndị befa na ịmakwa esi nri ivin na ị na-anọ na kichin sie nri mee echekwa m na na ụmụ nwoke eh, na-eju ozi ọfụma na-eme ihe during ịmago mmekesia ebe niile ike na-agwụfa n'abalị mana ike aga agwụ onye nke ọ bụ ọ bụ taiga ọ bụ e, ndị nwunye fa na-akwụ ọtọ na-eme ihe na-eme ihe duru ndidi na-ezọtụcha eneji ọ na-eme na-eme na-eme ike gwụchazi anya abalị ike agwụ ya ọ dazie ya ọkpọkpọm ọ bụ ụdị ndị ahụ ka ike na-agwụ ya bụ ọ dị mkpa nwaanyị imeta ihe duru ndidi rizavụ eneji gị rizavụ eneji gị maka imelite ihe echi jikwe imete ibe ike ọrụ eke ịpụta ụtụtụ ide ihe ị ga-eme ihe na-abụ ịtọ ime enye imechi enyi rizavụ eneji maka o nwekwa ndị bụ taiga and fabiakwa ọ bụrụ na ị taigara with them ọ bụkwa okwu na ụka ka ezi ka onye a sikwa eje ozi ọ si na anya o jikwa ego nwekwa obi umeala na-eje ozi na-emecha ụmụ ihe niile mana ọrụ na-atọ gbalị ya nwaanyị ibe m ị ga-edibe mana nke nke ọ na-akụzi ka ọ kụpụ nwa dị n'afọ ọ bụrụ na ọ kwụsịrị ya ya jekwula akwụnakwụna a sọpọtụ gị ya jekwula ewele ego nye ya jekwula akwụnakwụna kedu ụdị ihe a na-eme nke ọ bụrụ na ọ chọrọ ijekwula akwụna akwụna bụrụ ihe gị gaa obele iru gaa obele iru ibulu ihe gị gaa obere iru ịmụcha nwa ka ịmụpụtagodi nwa wee mekwee na ịbụ nwaanyị n'elu ụwa ịpụtara maka onye isi na-akọgọ ọnụ maka ndị be anyị a na-akọkọ ọnụ ma ihe dị mma nke ọnụ ma nke a dịrọ mma nke ọnụ onye ọbụla mụrụ nwa n'elu ụwa ọmụgo nwa onwezighị iji e gị aka e ọnụ mgbe niile echebili ihe eji gị aka ọnụ mgbe niile echebili ihe eji ya bụ nwoke be anyị imeterie imeterie imeterie ị ga-esepụ aka enwe n'ofe ị ga-akwụsịnata welie nwayọ ị ga-ewelie nwayọ ị ga-ewelie nwayọ maka ọ bụkwa nke gị ọ bụ nke gị maka nwa gị nwa gị pụọ ee eh, ọkwa gị ma igbugokwe mmadụ ọzọkwa bụ ị ga na-ekuru mmiri na-awụ arụ amabụghị ngalakwa mana ị na-eme ihe ndị ọzọ ka esi ka nke ahụ si bụkwala okwu na ụka bụkwala ọrụ iji kwekwasa mmiri ọ bụziala pefum bụ arụ ị na-awụ onyenwa nke nke nnalụ nsusu o kwega analị nsusu rapụ ya o kwere nsusu rapụ ya jiri enweghị ụra na-adọgharị mmadụ na bọdi abụrụ amamike esi ekwu ya bọdi abụrụ nkụ ị ga-eji nwayọọ na-adọgharị ya ọ bụ na arụ mmadụ ka a na-adọgharị ihe ahụ ijekwuru ịchọ ijekwuru ebe ọgwụ a gị jekwuru ndị akwụnakwụna ahụ unu mebie ruo fraịde vava chọrọ ịma unu mebie ebe ahụ nke a bụ nwaanyị ị na-anụ anụ ịkụgbuo nwa mmadụ ịkụgbure nwa mmadụ jirie nwayọ asọkata anya ekwu okwu a ga-ekwu okwu a ụfọdụ ga-asị ka e ka esi ga-ekwu ya a ga-ekwu ya maka na ọ bụ ihe na-ese okwu ọ bụ ihe na-ese okwu ka udo wee dị onye ọbụla kwesịrị ikwu eziokwu kwuo kwuo ọbụkwala ya bụ onye kefi onye bịala ya ya bụ ụmụ nwoke biko tinyebe na okwu ọnụ ọ bụ nwoke ibu unu gwagwana ya ka o si ga-eme ihe ahụ ka ọ bali ya uru ya na mma dịkwa ya na nwunye maka nwunye ya na-achọrọ iburu ngwongwo ya wee pụba kịta o buru ngwongwo ya pụba nwaanyị achọrọ ịlụ di ahụ maka ọ bụ ihe a na-ese okwu ọ bụrụ ngwongwo pụọ kedu ihe ọzọ ga-eme ihe a ka o jee holidays ọ bụrụ na ọ na-ana ana ya bụ a ga-akpa ya separation ọ ka bụchara separation separation bụ na ị na-akpa agwa dị njọ dịzi too much na-asụ fọket mmadụ iji ebe ọzọ bili nwunye gị eji ebe ọzọ bili okute ume gị nwee ekute ume unu disaidi ama unu ga-abịa bak ma ọnụ ụma ọ bụrụ na unu disaidi ta mma imisi nwụọ nwunye gị omisie gị unu bịa bak ọ bụrụ na unu emisiri onwe unu unu si ebe ahụ gaba kama unu ga-egbu onwe unu ya bụ ọ anyị divọs abịazi at last mana separeshọn na-ebido ma ọ bụrụ na okpomọkụ karịa unu mana nke a kịta ọ bụrụ separeshọn ọ bụọkwa divọs mana ihe ọ bụbu holidays nwaanyị ihe eje holidays je nwụọ nwa ma ọ bụrụ na ọ kwụsịra ya ka m ji asị ndị be anyị tinye ọnụ maka a sị na ikwu amara ibezi ikwu amara ibezie ka ka ndị chọọ ịmụtakwa ihe n'akụkụ a jiri ya mụta onye a chọrọ ịmụta ihe o jiri aka ya na-aghasa ezinụlọ ya ịghasakwa ezinụlọ isi na mmadụ mee gị nọ mmadụ maka ihe karịkwa okweghị odidi amali ka esi ga-eme ngwa ka emesịa nụ ndewonu